isiokwu a na-amụ amụ nke iri atọ na isii a ga-amụ isiokwu a n'izu malitere na ọktoba 30 ruo nọvemba 5 bụrụ ihe ndị kwesịrị iburu tụfuo ndị nke ọzọ amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ka anyị tụfuo ibu arụ ọbụla ka anyị jirikwa ntachi obi na-agba ọsọ anyị na-agba ndị Hibru isi iri na abụọ amaokwu mbụ abụ nke iri atọ na atọ tụkwasị Jehova ibu gị ihe isiokwu a na-ekwu isiokwu a ga-enyere anyị aka ịgba ọsọ ndụ ebe anyị bụ ndị na-agba ọsọ e nwere ibu ndị anyị kwesịrị iburu ihe ndị ahụ bụ nkwa anyị kwere Jehova mgbe anyị nyefere ya onwe anyị ọrụ anyị nwere n'ezinụlọ anyị nakwa ihe ọbụla si n'ihe anyị kpebiri imepụta ma anyị kwesịrị ịtụfu ibu ọbụla nwere ike ịdọla anyị azụ olee ihe ndị ọ bụ a ga-aza ajụjụ a n'isiokwu a paragrafụ nke mbụ ajụjụ dịka e kwuru na ndị hibru isi iri na abụọ amaokwu mbụ olee ihe anyị kwesịrị ime ka anyị nwee ike ịgbaru ọsọ ndụ ahụ n'isi baịbụl ji ndụ ndị kraịst tụnyere ịgba ọsọ a ga-eji ndụ ebighị ebi kwụọ ndị gbaruru ọsọ ahụ n'isi ụgwọ ọrụ anyị kwesịrị ime ike anyị niile ka anyị ghara ịkwụsị ịgba ọsọ ahụ karịchaa n'ihi na ọsọ ahụ agwụwala agwụ Pọl onye ozi gbaruru ọsọ nke ya n'isi o kwuru ihe ndị ga-enyere anyị aka imeri n'ọsọ ahụ ọ gwara anyị ka anyị tofu ibu arụ ọbụla ka anyị ịkwa ntachi obi na-agba ọsọ anyị na-agba ndị hibru isi iri na abụọ amaokwu mbụ sịrị n'ihi ya ebe ọ bụla anyị nwere oke igwe ndị ama gbara anyị gburugburu ka anyị tụfuo ibu arụ ọbụla na mmehie ahụ nke na-ekegidekarị anyị ka anyị jirikwa ntachi obi na-agba ọsọ anyị na-agba paragrafụ nke abụọ ajụjụ gịnị ka ịtụfu ibu arọ ọbụla pụtara mgbe Pọl kwuru na anyị kwesịrị ịtụfu ibu arọ ọbụla ihe ọ na-ekwu ọ bụ na enweghị ibu onye Kraịst kwesịrị iburu ọ bụghị ihe ọ na-ekwu kama ihe ọ na-ekwu bụ na anyị kwesịrị ịtụfu ibu ọbụla na-adịghị mkpa ụdị ibu a nwere ike ịdọla anyị azụ mee ka ike gwụọ anyị anyị chi na-atachi obi anyị kwesịrị ịchọpụta ozugbo ibe ọbụla nwere ike ịdọla anyị azụ ma tụfuo ya na oge ma anyị na ịtụfu ibu ndị anyị kwesịrị iburu ma ọ bụghị ya anyị agaghịzi eru eru ịgba ọsọ ahụ olee ibu ndị anyị kwesịrị iburu paragrafụ nke atọ ajụjụ nke a dịka e kwuru na ndị Galeshia isi isii amaokwu ise gịnị ka anyị kwesịrị iburu nke bi olee ihe anyị ga-eleba anya na ya n'isiokwu a maka gịnị ndị Galeshia isi isii amaokwu ise sịrị n'ihi na onye ọbụla ga-ebu ibu nke ya Pọl kwuru ibu anyị kwesịrị bụrụ o dere na onye ọbụla ga-ebu ibu nke ya n'ebe a Pọl na-ekwu gbasara ibu anyị ga-ebu ya bụ ihe Jehova chọrọ ka anyị na-eme ebe anyị bụ ndị na-efe ya nke bụkwa n'ihe onye ọzọ na-agaghị emere anyị n'isiokwu a anyị ga-eleba anya n'ihe bụ ibu nke anyị nakwa otu anyị ga-esi buru ya anyị ga-achọpụtakwa ibu ndị na-adịghị mkpa ọ ga-abụ na anyị bụ mụtakwa otu anyị ga-esi atụfu ha ibibu nke anyị nakwa ịtụfu ibu na-adịghị mkpa ga-enyere anyị aka ịgbara ọsọ nke ndụ n'isi ibu ndị anyị kwesịrị iburu paragrafụ nke anọ ajụjụ gịnị mere na nkwa anyị kwere Jehova mgbe anyị nyefere ya onwe anyị abụghị ibu arọ nkwa anyị kwere Jehova mgbe anyị nyefere ya onwe anyị mgbe anyị nyefere Jehova onwe anyị anyị kwere ya nkwa na anyị ga na-efe ya ma na-eme uche ya anyị kwesịrị ị na-emezu nkwa ahụ imezu nkwa anyị kwere Jehova abụghị obere ihe mana ọ bụghị ibu arọ asị ka ekwuwe Jehova kere anyị ka anyị na-eme uche ya o kere anyị otu ọ ga na-agụ anyị agụ ị na-efe ya o kekwara anyị ka anyị yie ya n'ihi ya anyị nwere ike ịbịaru ya nso ime uche ya na-atọkwa anyị ụtọ ọ bụrụkwa na anyị a na-eme uche Chineke ma na-eso ọkpara ya anyị ga-enweta ume Mata isi iri na otu amaokwu nke iri abụọ na asatọ ruo iri atọ paragrafụ nke ise ajụjụ olee ihe ga-enyere gị aka imezu nkwa i kwere Jehova mgbe ị nyefere ya onwe gị olee otu ị ga-esi ebu ibu ahụ e nwere ihe abụọ ga-enyere gị aka nke mbụ ị kwesịrị ị na-agba mbọ na-ahụkwu Jehova n'anya ihe ga-enyere gị aka ime ya bụ ị na-atụgharị uche na ihe ọma ndị Chineke mere anyị nakwa ndị nke ọ ka ga-emere anyị n'ọdịnihu ọ bụrụ na ị na-ahụkwu Jehova n'anya ọ ga-adịkwuru gị mfe ị na-erubere ya isi Jọn nke mbụ isi ise amaokwu atọ sịrị n'ihi na ịhụ Chineke n'anya pụtara ị na-eme ihe ndị o nyere n'iwu ihe ndị o nyere n'iwu esighịkwa oke ike nke abụọ na-eme ka Jizọs Jizọs mere uche Chineke n'ihi na o kpere ekpere rịọ Jehova ka o nyere ya aka lekwasịkwa ya n'ụgwọ a ga-akwụ ya dịka Jizọs na-ekpe ekpere ka Jehova nye gị ike na-echetakwa ndụ ebighị ebi o kwere na nkwa mgbe niile ọ bụrụ na ị na-ahụkwu Jehova n'anya ma na-eme ka ọ kpara ya ị ga-emezuli nkwa ikwere kwere ya mgbe ị nyefere ya onwe gị paragrafụ nke isii ajụjụ gịnị mere o ji dị mkpa ka anyị na-arụ ọrụ ndị anyị kwesịrị ịrụ n'ezinụlọ ọrụ ndị anyị nwere n'ezinụlọ ka anyị na-agba ọsọ ndụ anyị kwesịrị ịhụ Jehova na Jizọs n'anya karịa oche anyị hụrụ ndị ezinụlọ anyị mana ihe ọ pụtara na anyị ga-ahapụ ọrụ dịrị anyị n'ezinụlọ dịka a ga-asị na ha na-egbochi anyị ime uche Chineke na nke Kraịst nke bụ eziokwu bụ na ọ bụrụ na anyị chọrọ ka Jehova na Jizọs nabata anyị anyị ekwesịghị ịgbara ọrụ dịrị anyị n'ezinụlọ ọsọ ọ bụrụ na ya na-arụ ya obi ga na-atọkwu anyị ụtọ a sị ka ekwuwe Jehova ma na ezinụlọ ga na-enwe obi ụtọ ma ọ bụrụ na di na nwunye a na-ahụ ibe ha n'anya ma na-asọpụrụ ibe ha ndị nne na nna ahụ ụmụ ha n'anya ma na-azụ ha nke ọma ụmụaka na-erubekwara nne na nna ha isi paragrafụ nke asaa ajụjụ olee otu ị ga-esi na-arụ ọrụ ndị dịrị gị n'ezinụlọ olee otu ị ga-esi ebu ibu ahụ n'agbanyeghị ihe bụ ọrụ gị n'ezinụlọ tụkwasị amamihe dị na Baịbụl obi kama ịtụkwasị ihe i chere omenala unu ma ọ bụ ihe ndị a na-akpọ ndị ọkachamara kwuru obi na-agụ akwụkwọ ndị anyị ji amụ Baịbụl ha ga-enyere gị aka ịhụ otu ị ga-esi eme ihe Baịbụl kwuru dịka ihe atụ isiokwu bụ ihe ndị ga-enyere ezinụlọ aka kwuru ihe ndị ga-abara ndị di na nwunye ndị nne na nna nakwa ndị na-eto eto uru na nsogbu ndị ha na-enwe taa kpebisi ike na ị ga-eme ihe Baịbụl kwuru ọ bụrụgodị na ndị ezinụlọ gị ndị ọzọ anaghị eme ya ọ bụrụ na ime otu ahụ ọ ga-abara ndị ezinụlọ gị uru Jehova ga-agọzikwa gị ihe edere n'ala ala peji sịrị ị ga-ahụ isiokwu bụ ihe ndị ga-enyere ezinụlọ aka na jw.org ụfọdụ n'ime isiokwu ndị gbara ebe ahụ maka ndị di na nwunye bụ otu ị ga-esi na-akwanyere di gị ma ọ bụ nwunye gị ugwu na otu di na nwunye ga-esi na-ekele ibe ha maka ihe abụọma ha mere maka ndị nne na nna ịkụziri ụmụ gị otu ha ga-esi jiri ekwentị bụ ọkpọka na-eme ihe bara uru na otu gị na nwa gị ga-esi na-ekwurịta okwu nakwa maka ndị na-eto eto otu ị ga-esi merie nsogbu ndị ọgbọ gị na-enye gị na ihe ị ga-eme ma ị chee na ndị enyi gị na-agbara gị ọsọ ihe edere na ala ala peji agwụla paragrafụ nke asatọ ajụjụ olee ihe nwere ike isi n'ihe anyị kpebiri pụta ihe si n'ihe anyị kpebiri pụta Jehova hapụrụ anyị ka anyị jiri aka anyị na-ekpebi ihe anyị ga-eme ọ chọkwara ka obi na-adị anyị ụtọ maka na anyị ekpebiela ime ihe dị mma ma ọ naghị echebe anyị ka anyị ghara iji isi anyị bụrụ ihe anyị kpebitara n'ihi ya anyị na-eji isi anyị eburu ihe na-adịghị mma anyị kpebitara ma ọ bụ okwu na-adịghị mma anyị kwuru ma ọ bụkwa na omume anyị mere na-echeghị echiche ihe anyị mere nwere ike ime ka akọnuche anyị mawa anyị ikpe ma anyị cheta na anyị ga-eji isi anyị bụrụ ihe anyị kpebitara o nwere ike ime ka anyị kwupụta mmehie anyị mezie ihe anyị mejọrọ ma ghara imeghachi ihe ahụ ọzọ ime otu ahụ nwere ike inyere anyị aka ịnọsi ike n'ọsọ ndụ a paragrafụ nke itoolu ajụjụ olee ihe nwere ike inyere gị aka ma ọ bụrụ na ihe ikpebiri adịghị mma olee otu ị ga-esi ebibu ahụ ọ bụrụ na ị gaghị emeziri ihe si n'ihe ikpe biri pụta were ihe otu esi hụ ya mata na ị gaghị agbanwele ihe gara aga ejila oge gị na ike gị na-agbalị igosi na ihe ị mere dị mma ma ọ bụ tawa ndị ọzọ ụta maka ihe ị mejọrọ kama ime otu ahụ kweta ebe ị mejọrọ ma gbalịsi ike ime ihe ga-akacha bara gị uru ugbu a ọ bụrụ na ihe ị mejọrọ mere ka obi na-ama gị ikpe wetuo obi kpee ekpere ka Jehova nyere gị aka kweta ihe ị mejọrọ ma rịọ ya ka ọ gbaghara gị rịọ ndị mejọrọ ka ha gbaghara gị ọ bụrụkwa na ọ dị mkpa gakwuru ndị okenye ka ha nyere gị aka si n'ihe ndị ị mejọrọ mụta ihe gbalịakwa ka ị ghara ime ha ọzọ ime otu ahụ ka obi sie gị ike na Jehova ga-emere gị ebere ma na-akwado gị ihe edere na foto eji kọwaa paragrafụ nke itoolu sịrị ihe ndị so n'ibu ndị anyị kwesịrị iburu bụ nkwa anyị kwere Jehova na anyị ga-efe ya ruo mgbe ebighị ebi ọrụ ndị anyị kwesịrị ịrụ n'ezinụlọ na iji isi anyị bụrụ ihe anyị kpebitara ibu ndị anyị kwesịrị ịtụfu paragrafụ nke iri ajụjụ gịnị mere ịtụ anyị ihe anyị na-agaghị emeli ji bụrụ ibu arọ ịtụ anyị ihe anyị na-agaghị emeli ọ bụrụ na anyị ejiri onwe anyị na-atụnyere ndị ọzọ ihe ndị a tụrụ anyị ime anya na-emeli nwere ike ịghọrọ anyị ibu ndị Galeshia isi isii amaokwu anọ sịrị maka onye ọbụla na-eleru ihe ọ na-eme anya ka o wee na-enwe ọṅụ maka ihe ọ na-eme ma ghara ị na-eji onwe ya atụnyere onye ọzọ ọ bụrụ na anyị ejiri onwe anyị na-atụnyere ndị ọzọ mgbe niile o nwere ike ime ka anyị enwenwe anya ụfụ ma ọ bụ mawa ndị ọzọ aka anyị gbalịwa ime ihe ndị ọzọ mere n'agbanyeghị na anyị agaghị emeli ya anyị nwere ike ịkpatara onwe anyị nsogbu ebe ọ bụ na ike na-agwụ mmadụ ma ọ bụrụ na ihe ọ na-atụ anya ya emezughị mgbe ọ tụrụ anya ya ọ ga-aka agbawa anyị obi ma ọ bụrụ na anyị agbalịwa ime ihe ndị anyị na-agaghị emeli ilu isi iri na atọ amaokwu iri na abụọ ime otu ahụ nwere ike ime ka ike na-agwụ anyị anyị adawa mba na ọsọ ndụ anyị na-agba paragrafụ nke iri na otu ajụjụ olee ihe ga-enyere gị aka ka ị ghara ịtụ anya ime ihe ndị na-agaghị emeli olee otu ị ga-esi tụfuo ibu ahụ atụla anya ka ime ihe karịrị ihe Jehova chọrọ ka ime Jehova anaghị atụ anya ka ịnye ihe ị na-enweghị obi sie gị ike na Jehova anaghị eji ihe anyị na-eme atụnyere ihe ndị ọzọ na-eme o ji ozi iji obi gị niile na-ejere ya kpọrọ ihe ma otu isi erubere ya isi ma otu isi atachi obi dịrị obi umeala ma mata na e nwere ihe ndị ị ga-achọ ime na-agaghị emeli ugbu a n'ihi ọrịa afọ ole dị na otu ihe si dịrị gị dịka bazilai jụọ ọrụ ụfọdụ ma ọ bụrụ na otu ihe si dịrị gị ga-eme ka ọ ghọrọ gị nsogbu dịka Mozis kwa ekenyere gị aka nyefekwa ndị ọzọ ọrụ ị ịrụ mgbe ọbụla ọ dabara adaba ọ bụrụ na isi otu ahụ gosi na ime ebe ike gị ruru ọ ga-eme ka ị ghara ịtụwa anya ime ihe ndị na-agaghị emeli nke nwere ike ime ka ike gwụwa gị n'ọsọ ndị na-agba paragrafụ nke iri na abụọ ajụjụ ọ bụ anyị ka a ga-ata ụta maka ihe na-adịghị mma ndị ọzọ kpebiri kọwaa ichewe na ọ bụ gị kpatara mkpebi na-adịghị mma ndị ọzọ mere ọ bụghị anyị ga-ekpebiri ndị ọzọ ihe ha ga-eme anyị agaghịkwa na-echebe ha ka ha ghara iji isi ha bụrụ ihe ha kpebitara dị ka ihe atụ nwatakịrị nwere ike imecha kpebie ịkwụsị ife Jehova ihe ahụ o kpebiri nwere ike ịgbawa ndị mụrụ ya obi ma ọ bụrụ na ndị mụrụ ya na-atọ onwe ha ụta maka ihe na-adịghị mma nwa ha kpebiri ime ọ pụtara na ha na-ebu onwe ha ibu arọ ọ bụghị ụdị ibu Jehova chọrọ ka ha bụrụ paragrafụ nke iri na atọ ajụjụ gịnị ka nne ma ọ bụ nna nwere ike ime ma ọ bụrụ na nwa ya ekpebi ihe na-adịghị mma olee otu ị ga-esi tụfuo ibu ahụ ghọta na Jehova hapụrụ anyị niile ka anyị jiri aka anyị na-ekpebi ihe anyị ga-eme ọ hapụrụ onye nke ọ bụla ka o jiri aka ya họrọ ihe ọ ga-eme ihe ndị so n'ihe anyị ga-ekpebi bụ ma ị ga-efe ya Jehova mana ndị nne na nna ezughị oke naanị ihe ọ chọrọ ka ime bụ ihe niile ị nwere ike ime ihe nwa gị kpebiri ime ga-adị ya n'isi ọ bụghị gị nwa ma ọ ka nwere ike ị na-ewute gị maka ihe ndị gụnwa nwa bụ nne ma ọ bụ nna na-emetaghị ọ bụrụ otu ahụ mee ka Jehova mara otu ọ dị gị rịọkwa ya ka ọ gbaghara gị ọ ma na ị gaghị agbanweli ihe ndị mere n'oge gara aga ọ naghịkwa atụ anya ka ị gbochie nwa gị ịghọrọ mkpụrụ ọkụrụ buru n'obi na ọ bụrụ na nwa gị agbalịa ịlọghachikwute Jehova Jehova ga-eji obi ya niile nabata ya paragrafụ nke iri na anọ ajụjụ gịnị mere obi ịma anyị ikpe gafee oke ji bụrụ ibu anyị kwesịrị ịtụfu inwe obi amamikpe mgbe niile ọ bụrụ na anyị emeghe, ọ dịghị njọ ma ọ bụrụ na obi na-ama anyị ikpe ma obi ịma anyị ikpe mgbe niile bụ ibu Chineke na-achọghị ka anyị buru ọ bụ ibu anyị kwesịrị ịtụfu olee otu anyị ga-esi ama ma ọ bụrụ na obi amamikpe anyị agafeela oke ọ bụrụ na anyị ekwupụtala mmehie anyị chegharịa na-emekwa ihe anyị kwesịrị ime ka anyị ghara ime ya ọzọ obi kwesịrị isi anyị ike na Jehova agbagharala anyị ọ bụrụ na anyị eme ihe ndị anyị kwesịrị ime Jehova achọghị ka obi na-ama anyị ikpe mgbe niile ọ ma na ọ bụrụ na obi a na-ama anyị ikpe mgbe niile ọ ga-akpatara anyị nsogbu anyị nwee mwute gafee oke o nwere ike ime ka anyị daa mba n'ọsọ ndụ anyị na-agba paragrafụ nke iri na ise ajụjụ olee ihe nwere ike inyere gị aka ma ọ bụrụ na obi na-ama gị ikpe mgbe niile olee otu ị ga-esi tụfuo ibu ahụ ọ bụrụ na obi na-ama gị ikpe mgbe niile na-echeta na Chineke na-agbaghara anyị mmehie anyị n'eziokwu bụ ọma nke otu narị na iri atọ amaokwu anọ ọ bụrụ na ọ na-agbaghara ndị iji obi ha niile chegharịa o kwere nkwa sị agaghịzi m echeta mmehie ha jeremaya isi iri atọ na otu amaokwu iri atọ na anọ ihe ọ pụtara bụ na jehova ga-emecha tawa gị ahụhụ maka mmehie imere mere n'oge gara aga n'ihi ya ewerela ahụhụ ọ bụla ị na-ata maka mmehie imere mere n'oge gara aga ka ihe na-egosi na chineke agbagharabeghị gị ewesakwala onwe gị iwe n'ihi na ị naghịzi arụ ọrụ ụfọdụ ị na-arụbu n'ọgbakọ jehova anaghị eche banyere mmehie gị mgbe niile gị nwa ekwesịkwaghị ime otu ahụ Jọn nke mbụ isi atọ amaokwu iri na itoolu na nke iri abụọ sịrị anyị ga-eji ihe amata na anyị si n'eziokwu anyị ga-emekwa ka obi sie anyị ike na Chineke hụrụ anyị n'anya n'agbanyeghị ihe ọbụla nwere ike ime ka obi anyị na-ama anyị ikpe n'ihi na Chineke karịrị obi anyị marakwa ihe niile ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na ise sịrị ọ bụrụ na i jiri obi gị niile chegharịa jehova anaghị eche banyere mmehie gị mgbe niile gị nwe ekwesịghị ime otu ahụ na-agba ọsọ ka ị mee rie. paragrafụ nke iri na isii ajụjụ ebe anyị na-agba ọsọ ndụ gịnị ka anyị kwesịrị ịghọta ka anyị na-agba ọsọ ndụ anyị kwesịrị ị na-agba ya otu ga-eme ka anyị merie ndị kọrentị nke mbụ isi itoolu amaokwu iri abụọ na anọ anyị ga-emeli ya ma ọ bụrụ na anyị aghọta ihe dị iche na ibu ndị anyị kwesịrị iburu na ibu ndị anyị kwesịrị ịtụfu n'isiokwu a anyị ekwuola ibu ụfọdụ ndị anyị kwesịrị ịbụrụ na ndị nke anyị kwesịrị ịtụfu mana e nwere ike ikwu banyere ibu ndị ọzọ Jizọs kwuru na iribiga ihe oke na ịṅụ oke mmanya na nchegbu nke ndụ nwere ike ịnyịgbu obi anyị Luk isi iri abụọ na otu amaokwu iri atọ na anọ amaokwu ndị edere na paragrafụ a na amaokwu ndị ọzọ nwere ike inyere gị aka ịmata ihe ndị ị kwesịrị ịgbanwe ka ị nwee ike ịgbara ọsọ ndụ a na-aga paragrafụ nke iri na asaa ajụjụ gịnị mere obi ji kwesị isi anyị ike na anyị ga-emeri n'ọsọ ndụ anyị na-agba ka obi si anyị ike na anyị ga-emeri n'ọsọ ndụ anyị na-agba n'ihi na Jehova ga-enye anyị ike anyị kwesịrị inwe n'ihi ya adala mba na-eme ka Pọl onye ozi o ji ike ya niile gba ọsọ ya iji nweta ụgwọ ọrụ a ga-enye ya o nwee onye ga-agbara gị ọsọ ndụ a ma ọ bụrụ na Jehova enyere gị aka ị ga-emerili na ya Jehova ga-enyere gị aka ibu ibu ndị kwesịrị ibu ma tụfuo ibu ndị na-adịghị mkpa ebe ọ bụ na ọ na-akwado gị ị ga-enwe ike ịtachi obi gbara ọsọ a ruo n'isi ma merie gịnị ka ị ga-aza olee ibu ndị anyị kwesịrị iburu olee ibu ndị anyị kwesịrị ịtụfu olee otu anyị ga-esi gbaa ọsọ a ka anyị merie bụ nke iri isii na ise gaa n'ihu isiokwu agwụla